enwere ihe bụ prediction prediction bụ na a ga-agba bọọlụ na wikendi o wee bụ na ọ bụ between Chelsea and Man U gụnwa wee pụta wee predit si na Chelsea ga-emeri Man U aka na-ekwu na isi na Chelsea ga-emeri Man U esi na Chelsea ga-anọ na home wee nye Man U three goals to win them ohi nụọ prediction agbasa ya bụ bọọlụ ọ bụrụ na onye ahụ isi wee predit ya bụ maachị ka o siri mee esi na gịnị mee na ikwukwere ya ekwu ọhịa bụ anwụ a na-eburu n'ụlọ ụka enweghị ihe ọzọ dị na ya ụbọchị ụka October 1 2023 ka prọfet Jeremaya pụtara wee sị ndị ụka ya na a ga-enwe plane crash mana amụ ya bụ na agaghị enwe ya bụ plane crash ma ọ bụ na okpe ekpere na a ga-ebupụ ya bụ plane crash na ọ na-ekpe ekpere na-ekpejeru runway niile enwere na most of the airports bụ ebe aircrafts na-esi aga n'obodo naijiria na ọ bụ obodo oyibo ka ị nọ ọ bụ obodo naijiria ka ị nọ ebe ọbụla ị nọ o wee bụ na ị ga-aba eni aircraft atọ na gị buru n'obi na amụ ya anụnwa ga-abịa na mmezu na a ga enwelere ya bụ plane crash mana plane crash ahụ abụghị ihe ga-eteki ndụ mmadụ maka na ọ na-ekpe ekpere na-asị na aircraft ahụ bụ nke ụmụ ya ga-anọ n'ime ya bụ nke ndị ọma ga-anọ n'ime ya bụ aircraft mana maka ihe ekpere ya anụnwa na ya bụ nke o buru na a ga-ebupụ ya bụ aircraft na enweghị onye ọbụla a ga-achọ ndụ ya achọ n'ime ya bụ aircraft ọkụ ya nwa ka a nọsịsịrị wee sị na o na one month and three days o ji wee bụ amụ ahụ o wee buzie na enweziri ya bụ plane crash o wee bụ na n'ime plane crash ahụ na mmadụ 7 bụ gọọmenti officials nọ n'ime mana enweghị onye ọbụla n'ime ha nwụrụ anwụ na enwe plane crash bụ eziokwu mana ha niile pụtara na ndụ enweghị onye a chọrọ ndụ ya achọ ya nwa na onwe ya ụbọchị ọ na-ebu ama anụnwasị na a ga-enwekwe plane crash maka ndị na-agba n'okporo ụzọ mana enweghị onye ọbụla a ga-achọ ndụ ya achọ onye kunu na-akọghị ihe a ndị be anyị ọ gịnị ka e mere unu n'ihe gbasara ụka ịfụkwanụ nnọọ ụbọchị ahụ ndị ụka na-eti amen amen prọfet ridon prọfet ridon paje ridon and ụfọdụ ndị apụta na-achọ ka ha ghọrịa ndị mmadụ dufie ndị mmadụ ụzọ ka ekwete na ihe gbasara ịfụ ụzọ ọnụnwa nke onye enụnwa kpọrọ onwe ya prọfet jeremaya fụrụ kedu ụdị ịfụ ụzọ dị ihe ahụ ihe enụnwa bụ ihe a na ọ bụ ihe dị satin a na-enwewe plane crash plane crash ahụ nwere ike bụrụ na weda adịghị mma a na-enwe plane crash o nwere ike bụrụ na pilot na-akọntrolu the aircraft gbagheriri agbagheri n'ihe gbasalụ runway o kwesịrị ịgbana ya o nwere ike ọ gbataghị ya ọfụma esi ebe ahụ were enwekwazi ya bụ plane crash o nwere ike bụrụ na onye bụ pilot na ya bụ aircraft amụghọ a the aircraft enwere ike isi ebe ahụ wee nwee ihe mberede nke ụgbọelu ndị be anyị uche unu dịzie n'ihe unu na-eme kedu mgbe a ga-aghọrịgide unu wee ghọrịta unu kedu ka a ga-esi na-ekwu ihe oge niile afụchie ndị mmadụ ntị kedu ka ọ ga-esi wee bụrụ na onye enunwa pụtara wee kọghirichaa ihe a ndị mmadụ ekwete na ya kedu ka ị ga-esi wee pụta wee sị na agaghị enwe ihe mberede nke okporo ụzọ waịlị na a maara na obodo naijiria enweghị ezigbo ụzọ ị chọrọ ka anyị mere gị birthday shoutouts announcements advertisement of your products chat us up on whatsapp tru plus 2348067841298 kedu ka o si bụrụ na most of obodo mepere emepe nwere ezigbo ụzọ na a na-enwe ihe mberede nke okporo ụzọ bụzi obodo naijiria enweghị ụzọ enwere ihe bụ prediction prediction bụ na a ga-agba bọọlụ na wikendi o wee bụ na ọ bụ between Chelsea and Man U gụnwa wee pụta wee preditie esi na Chelsea ga-emeri Man U aka na-ekwu na isi na Chelsea ga-emeri Man U esi na Chelsea ga-anọ na home wee nye Man U three goals to win them ohia anụwa prediction agbasa ya bụ bọọlụ ọ bụrụ onye ahụ isi wee predict ya bụ maachị ka o siri mee esi na gịnị mee na ikwukwere ya ekwu ọhịa bụ ahụma a na-eburu n'ụlọ ụka enweghị ihe ọzọ dị na ya ọ bụrụ na onye ahụma maọbụ onye isi ụka gị pụta si gị na a ga-enwe ihe mberede nke okporo ụzọ ejuo onye ahụ kedu ụbọchị dị ihe ahụ kedu ụbọchị ọ ga-adị kedu ebe ọ ga-adị wee mee enweta si steeti in Nigeria kedu steeti dị ihe ahụ kedu de patikula spot ya bụ ihe ga-adị wee mee maka na ọ bụ na a na na ihe dị ona ga-adị ewee sị na ọ bụ dis particular place ka ya bụ ihe ga-adị mgbe dị ona dị ona ịfụ na ndị mmadụ agaghị eje welu ndụ ha wee tụọ mgbere si ka ha pụbakwa jee banye moto n'oge dị ona ahụ aircraft nwa bụ nke take off around 6:45 a na-ekwuzi ya bụ aircraft wee mesịa wee nwee ihe mberede nke ya bụ ụgbọelu ya nwa ka a na-ekwuzi ee na ọ bụ amụma prọfet jeremaya bụrụ ihe bịa na mmezu amụ ebe dị prọfet jeremaya gwara gị ụbọchị ya bụ ihe ga-eme o kwuru ihe anụnwa na ụbọchị sọnde ọktoba 1 2023 ọ gịnị mere na ọ kpọghọ deeti ya bụ ihe ga-anọ wee mee ọ gịnị mere na o steeti ya bụ ihe ga-eme maka na aircraft nụnwa bụ nke si abuja wee jebe to Ibadan wee na Ibadan wee nwezie crash ọ gịnị mere na ọ gwaghọ ndị mmadụ na ọ bụ this particular day ka ya bụ ihe ga-eme na ọ bụ aircraft ga-esi from Abuja wee jebe ebe dị ona ka ya bụ crash ga-anọ wee dị na ya ka ndị mmadụ wee zere ụbọchị ahụ kedu ka a ga-esi na-aghọrị unu wee were uche unu na-aṅụ garị ịpụta na-anụ ọgụ na soshal midia si ee na ihe prọfet gị na-ekwu bụ eziokwu na na n'ihe ọ na-ekwu a na-aghọrị unu a na-eri unu ọ ya ka eji anasịsị unu ego unu nwere a na-enye unu olive oyi na-enye unu mmiri nsọ na-asị unu mebe nke a were stika manya na moto gị wanyị na onye ahụ na-eji bullet wee na-aga gụnwa na onwe gị chọghị ịmụta ihe a na-aghọrị unu si aghọrịsi na unu mana onye a na-aghọrị bụ onye kwetalụ a ga-aghọrị gị tupu i wee mara ihe maka na e nwere ọtụtụ ndị bụ ndị nọ n'ụdị ọnọdụ bụ na ha kweteburu n'ihe ndị anụmanụ nwa na-agwa ha emesịa mgbe ha mesịrị anya ha wee mepee ha wee sị ọrịa bụ nghọrị a na-aghọrị ha kemgbe kedu ka o si bụrụ na ọtụtụ ndị nụnwa na-apụta dịka ndị amụma ka na-aghọrị ndị mmadụ wee ruo ugbu a ị ga-afụ ndị mmadụ ha agụsị akwụkwọ dị iche iche ha pụta jee n'ofu ụka onye ha gụrụ akwụkwọ karịa onye ahụ wee na-ebu ofu amụma asị ịbịakwelu n'ihe o kwuru ọ na ịma gị na ihe gbasara anụmanụ ndị a na-ebu bụ ihe ga-abụ na-anya your psychology ewee ridie your wee gwa gị ihe ga-abụ agwa gị ikwete egwa ha anaghị ya ọ bụ ha na na uche gị dịba wiki efu na ị ga-eme asimileti ihe ahụ ha gwa gị kweta na ya bụ ihe ebe eziokwu enweghịzi ihe ọzọ onye nọ n'akụkụ ga-agwa gị ị ga-ekweta ọ dịrị ihe dị onye nụnwa esi na a na-eburu gị ahụma na ikweta na onye enụnwa bụ onye ahụma na onye ọna na-ekwu maka ya bụ onye ala onye ọna na-ekwu agensim bụ onye lụrụ alụ onye amaghị ihe ọkwa gị nwa na-ekweta ihe a na-ekwu bụ onye amaghị ihe maka na erigo gị otu unu eriri gị etu a ka a ga-esi na-amị ego niile dị n'akpa gị ọntili uche gị anata until ị mara akọ otu nụnwa kịta anụnwa ikwetere na nke a ọ bụkwa na orukwa echi ebukwere gị anọdụ ahụma ikweta ichetakwara ihe a kwuru gbasara Mr Peter Obi ọkwa ofu ndị nwa na-eburu gị ama gbasalụ na a ga-enwe plane crash nwakwa ha buru gị amasị gị na iwu bụ na ọ bụ Mr Peter Obi ga-achị obodo Naijiria kedu onye na-achị obodo Naijiria ugbu a nke ahụ akụzioro gị ihe ọkwa ndị nwa sị gị ee ebe ọ bụ na ndị court of appeal ekpesie na ya bụ ikpe wee sị na ọ bụ Tinubu ga-anọ n'oche ahụ dịka onye isi ala nke obodo Naijiria na emesịa na ọ bụzi ndị suprim kọt ga-ekpetezi ikpe ahụ wee wepụzie tinubu wee were mr peter obi wee tinye ọkwa ya ka ndị suprim kọt kpesịkwara wee sịkwa na ọ bụ ihe ahụ ndị kọt of apil na-ekpe ka ha ka na-ekpe na ọ ka bụkwa bola amed tinubu ka ga-abụkwa onye isi ala nke obodo naijiria ijighi ya wee mụrụ akọ kedu ndị pastọs kedu ndị prọfes niile buru amụma wee sị na ọ bụ mr peter obi ga-achị obodo naijiria ebee ka ha nọ kịta anụnwa ha na-agbanwezi ya n'ihe ọzọ bikonu ndị be anyị onye ọbụla mụrụ akọ onye ọbụla were uche ya wee mebe ihe ka ndị ụka kwụsịzi na-aghọrị unu n'ihe gbasara amụmasị nwa nke juru ebe niile agụụ dị nwa ndị isi ụka nwa ndị omenala agụụ juru ebe niile onye ọbụla maara na nsogbu juru ebe niile maka ihi nsogbu ahụ ihe ọbụla ị e gwara ndị mmadụ ha kwete a na-enye gị ego ị na-afọnye n'akpa biko marụzie akọ maka na ya bụ ahụma bụ ahụmasị ka ọ bụ unless onye ahụ ọ ga-agwa gị the time the place ya bụ lokeshọn mgbe ya bụ ihe ga-eji wee mee ọ mgbe ahụ ka ị ga-ekweta mana ọ bụkwa ma mmadụ ịpụta mepee ọnụ kwuo ihe ị maara na ọ bụ ihe nwere ike ime iwee kweta onye ahụ ma na gị onwe gị bụ onye eriri eri